ndị Igbo ekele m ụnụ ọnwa nụnụ nwoke oke nwa ndị Imo na-ekwu o e nwere obere ya m chọrọ ịrụtụ aka n'ụbọchị taa ihe gbasara ka people si afụta arụsị n'ala Igbo ụka meziri ebe ọ bụla a fụrụ ihe apịrị apị asị na ọ arụsị ọ wụrụ ihe ọ bụla apịrị apị wa arụsị ọ dịrị like that ị ga-ajụ onwe gị ka ihe wa arụsị the full meaning of arụsị kwụrụ arụ kwụsị ọ yawa the full meaning of arụsị abịa na mgbe gboo ọ nwere ndị nwụrụ n'ihi ịhụnanya ha nwere n'obodo ha so obodo a sị na ọ dị onye dị ụta ha ama nchefu ya n'obodo a edekwa mmụọ ya obodo ahụ na-efesi ya ọwa arụsị nke a nọmba 1 2 enwere ndị metara arụ n'obodo obodo ahụ asị na nna na ihe awa arụ ka arụ na ha nwa ka arụ a repeat again n'obodo a na egbu the person dekwa mmụọ ya so ọ na-afaitizi maka dị arụ n'obodo anybody metesiri arụ ahụ mmụọ mmụọ ahụ egbue ya then na arụ ahụ ga-akwụsị maka onye ọbụla metara arụ ahụ ga-anwụ ọya wawa arụ kwụsị ọya dị meaning and the work of arụsị uh, but this time now pipo na-efeli na ihe ọbụla apịrị apị bụ arụsị arụsị dị iche fọrọm ọgwụ arụsị dị iche fọrọm ihe apịrị apị obodo niile na-enwe arụsị na mgbe gboo kama na a emebigo nke ha in case ọ ịfụrụ arụsị n'obodo ụnụ enweziri arụsị ịmara na ọ emebiri nke ụnụ ọ mara nwere arụsị bifo ma na o aka emebiri nke unu anọda tin m chọkwara ịkọwara unu ndị na-edinye arụsị ka o jee gbara ha ọgwụ gị na mmadụ mekọ ihe ọ enwere onye ji gị ọgwụ ịchọ ka arụsị gbara gị ọgwụ ị ga-eme ka na arụsị ahụ arụsị obodo gị ị gaghị eje n'obodo ndị ọzọ dinye arụsị ka o jee gbara gị ọgwụ ọ dịrị like that arụsị ama mgba arụsị ahụ ama mgbatanwa ọgwụ ahụ ọwa arụsị obodo gị ga-agbara gị ọgwụ maka na arụsị a na-agba ọgwụ n'ụzọ arụsị na-agba ọgwụ n'ụlọ n'ebe nna gị so arụsị na-awụghị arụsị obodo gị ama mgbanwe gị ọgwụ maka arụsị jedi ọ ga akụwa onwe ya kwuo ihe ọ bịara ajọ ya ebe ochie sụọ ya nwa mere a lot of people edigo arụsị ka o jee gbara ha ọgwụ awụ na arụsị awụ na agbatara ụdị ọgwụ and onye riri onye ji ha ọgwụ ahụ ka na-ka dịkwa free na-aga ị gara awụrụ onye mba ọzọ ijewe mba ọzọ a sị na nka nọ na mba na-enyere mba nne ị gaghị ụnụ agaghị emebi arụsị nke ụnụ ụnụ ijewe na nke ndị dewere nke ha ka o jee gbawara gị ụgwọ anara eme ya ma ọ dịrị like that Eh, so ọ bụrụ ma mara na obodo gị nwere arụsị eh, ị mara ka isi agba ọgwụ gị eh, betfil isi na ọwa ijeme chụrụ arụsị ndị ọzọ dewere nke ha ka ọ gbara gị ụgwọ dịrị like that so emzi ka m kọwara unu maka lot of people na-akọwa adasị na arụsị atụrụ mmadụ na arụsị ka ọ gba ọgwụ onye aha ka dị all these so you know so emzi ka m kọwara today ọ wụrụ ihe ọ bụla apịrị apị wa arụsị adị arụsị awụrụ ihe ọjọọ n'ala Igbo arụsị nwere mishọn and arụsị ụfọ ihe ọma ọwụ arụsị ndị e mebiri emebi n'ala igbo mere arụ ka arụ ji na-emezi n'ala igbo dista time. so ya m sị ka nkọwa arụ nọ n'ụbọchị taa azụ nke onye chiri ya zara ọkọ m n'ọnụ ndewone